Igbo kwenu Igbo kwenu kwenu kwezuonu igwe bụ ike onye agha na nwanne ya a sị na mmadụ ka eji aka eji si n'ofe osisi ada eme ọfịa maka na asa nkọ nwa mmiri ọnụ ya gba ọfụfụ Igbo na-eme onwe ha ha sị na bụ oyibo na-eme ha otu a ka ọ dị Igbo na-egbu onwe ha Igbo amaka asụsụ Igbo amaka a sị na izuka mma na nna ejiri ukwu echi Igbo na asụsụ ya agaghị anwụ anwụ n'ụwa Igbo kwenu asụsụ Igbo maka akwa izuka mma na eji ka ị mara mmadụ ka eji aka e izuka mma na eji ụmụ Igbo onye agha akwa na nwanne ya Igbo ike ụmụ Igbo Igbo ike onye agha na nwanne ya Igbo ike ụmụ Igbo Igbo ike onye agha na nwanne ya Igbo ike ụmụ Igbo Igbo ike onye agha na nwanne ya Igbo ike United we stand divided we fall ụmụ igbo igwebe onye agha na nwanne ya onye ọbụla n'ụzọ nke aka ya agaghị enyere anyị aka chaa chaa ọ ya bụ igbo na-eme onwe ha ha si na oyibo na-eme igbo enweghị eze onye gwara gị na igbo enweghị eze mba igbo nwere eze mana ọka mgbe ndị igbo bido chibe eze ego ka o ji dị ka ndị igbo enweghị eze kamgbe ndị igbo bido onye kpata ego n'ala igbo eze ọgụme ya ma chi omere ya eze ma chi emeghị ya eze ọ chọghị mma ama ikpube ya okpu eze n'isi maka na ọ kpatara ego inweghị ego eze ruoro m anapụ oke gị nye onye nwere ego mana ọkwa ndị chi mere eze ọha bụ ezigbo ndị ndu ndị ego mere eze ọha bụ ndị ọchịchị a jiri ezinụlọ tata ọ ndị ahụ igbo enweghị eze a na-ekwu n'okwu ndị eze ego eze o kwesịrị gị ị na-eme ka eze igwe chineke si njụ ọhụ onye a mere gị eze ka ọ bụ ego mere gị eze ndị obodo gị okwukwe ka ị eze ha ọ by ezi ike igbo na-eme onwe ha igbo enweghị eze n'ala igbo onye ọbụla ma ihe onye ọbụla bụ eze inwekwere ego ụmụ igbo ka anyị rapụ na ichi eze ego chiwe eze chineme maka na ọ chi na-eme eze adaza eze azọ eze bụ chukwu na-enye ya ndị okwesịrị eze ihe anyị mere eze okwesịrị gị ị na-eri bribe igwe ị na isi ala obodo unu chineke wee sị eze solomon ọ mara ihe ọbụla ọ chọrọ ya yọọ ya na a ga-enye ya eze solomon wee sị chineke ya biko nye ya amamihe ka ya wee chịa ụmụ israel ma kpekwa ha ikpe ziri ezi eze amamihe ọ bụghị eze ego ọ naghị abụrụ nka chineke sịrị yọọ ya ihe ọbụla na a ga-enye m m ga-asị ya bụkonye m akpa naira naragoro ọtụtụ n'ime anyị uche taata mmadụ ji atọsi ibi ya ọ dị egwu ejighị ego achị obodo akọ na uche ka eji achị obodo wee were ga edozi obodo ya mere eze solomon ji isi chineke ya biko nye amamihe ọ bụghị ego na akụ ụba chineke onye zọpụta anyị bịa zọpụta ndị igbo ụka esi na ndị Igbo enweghị eze kama esi na ndị Igbo enweghị ha ji eze wee kpọrọ kamgbe ndị Igbo bido chibe eze ego ugwu eze laa kamgbe ndị Igbo rapụrụ ife eze debezie ego Igbo enweghị eze asụ onye fee eze eze o ruo ya aka ọchịchị obodo a ga-erukwe na aka ma ọ bụrụ na anyị wepụ Igbo na-eme onwe ha na 2015 ma ọ bụrụ na anyị wepụ Igbo na-eme onwe ha na 2019 na 2023 wee gaba onye ọbụla ga-achọrọ ka arọpụta ya onye ọbụla ga-achọ ka ọ bụrụ ya ga-eje kama ọ bụghị ya ga-eje ndị ji oke anyị ka jidesie ya ike ọ dị egwu ndị ndị ekweghị Igbo na-eme onwe ha oke anyị na-efu Igbo enwere eze onye ga-ekwe ka ibie gaa Anambra Imo Enugu Abia Ebonyi ka nna agwa ka anyị jikọta n'obi obi ọnụ ka ha nyekwu anyị steeti onye agha na nwanne ya ma ọ bụrụ na onye Igbo ga-achị Naijiria ọ kwari na ikwere ike onu mmadụ ọ na-agbara asụsụ ya ọsọ afụnubere na ọsọ Igbo eme onye ka ibue ọkwala e. e. e. ndị ọsọ ji asụsụ eme ngala mana onye Igbo kpọrọ asị ya asụ na-eme ngala maka na abụ onye Igbo Igbo na-arụ onwe ha ha oyibo na-arụ ha Igbo na-eti onwe ha ha sobe oyibo na-eti ha ihe Igwe enweghị eze ọ dịghị mma na Igbo enweghị eze enweghị eze ọ dịghị mma na Igbo enweghị eze Igbo enweghị eze amaghị m ihe bụ enweghị eze Igbo enweghị eze na Igbo enweghị eze Igbo enweghị onye bụ na igbe enweghị eze ha na-ekwu onwe ha igbe enweghị eze gwanụ m ihe bụ na igbe enweghị eze igbe enweghị eze amaghị m ihe bụ na igbe enweghị eze igbe enweghị eze ọ chọtakwa na igbe enweghị eze igbo na-arụ onwe ha si na oyibo na-arụ ha onye ebee ka ịbụ onye igbo ịmasị igbo mba ọkụ onye igbo ka ewu asị m onye mụta oyibo ya mụtakwu asụsụ ya maka na asị na izuka mma na nneji onye igbo ụmụ ọmakwasu obodo unu ị na-anụ asụsụ onye ọzọ mana ị naghị anụ nke gị onye hausa na onye yoruba ama nwa ya anwa n'ụwa ọsụsụ onye igbo ga-eme ya n'ụwa niile ndị junior don speak igbo igbo na-eme onwe ha asị onye mụta asụsụ ọzọ ya tụfuo nke ndị igbo mbanị atụfu atụfuna asụsụ unu atụfukwe na asụsụ gị ọkwa ya bụ ejiri mara gị ya identity ya DNA ndị ọbụla na-agba mbọ n'ụwa agbụrụ ọbụla na-agba mbọ ka asụsụ ha ghara ịnwụ n'ụwa mana ndị Igbo chọrọ ka debe asụsụ Igbo n'ụwa ka asụsụ Igbo nwụọ sọsọ anyị mụtabara oyibo ndị ọzọ ama asụ oyibo ndị ada don Igbo onye obodo oyibo isi nwa ha asụ n'Igbo ya sụọ asụsụ oyibo Igbo na-eme onwe ha ọkwa nwa onye Igbo na-agwa nwa onye Hausa na nwa onye Yoruba ndị ọhịa n'ụlọ akwụkwọ my papa side Igbo ọ maghị na ya bụ onye Igbo ọ makwa na asụ Igbo ọ bụ onye Igbo maka na ọ sụọ Igbo ọma mbụzi nwa bekee mana nwa onye awụsa ọ na-agwa my papa side Igbo mana ya bụ onye awụsa ọ ma asụ awụsa be ha mana asụ oyibo nwa onye Yoruba ọ na-agwa my papa side Igbo mana ya bụ onye Yoruba ọ ma asụ Yoruba bụ ha mana asụ oyibo mana ọtụtụ ụmụaka ndị Igbo tata bụ so oyibo ka ha na-asụ amagoro na ha bụ ndị Igbo fada na Igbo nke pụta na ọ bụrụ na akwụghị ya mmiri mgbe ọ nọ n'oge okwu asụsụ Igbo ọla ọ bụrụ ihe nne na nna mepere n'oyibo ọkachasị ụmụ nwaanyị ya bụ ihe a karịa na-asị what do you say n'ụdị na ọda anụzi Igbo maka na o yi efe polisi ọ na-arasịghị ka Judas nyefee n'aka onye Awụsa na onye Yoruba ndị ga-anapụta gị ego mana onye Awụsa maọbụ onye Yoruba ma iji onye polisi daa ọ sụrụ anabefa okwu na ha mee nwanne ewuo Igbo na-eme onwe ha ka ọ dị n'ebe ndị polisi nọ ka ọ dịkwa na ụfọdụ ọfisis ndị Igbo bụ ndị isi na ya imekata sụọ Igbo ya legbuo anya meri ntị ka ọ nụrụ ihe ikwu ọ ndị Igbo na-eme onwe ha Asị n'oyi bụ anyị nwere eze.